ọha na eze na-ekiri anyị anyị na-ekele aka m bụkwa ugochukwu ikoku benjamin okwuruọra na bijek movies international anyị ka nọkwa na nsugbe monastrị ee unu nekwa anya unu afọkwa onye mụ na ya nọ ọ ndị a ka ha na-akpọ ndị monks ka ọ gwazie anyị onye ọ brọda afọ gị afọ ahụ Augustine Nome anyị fụrụ na ịbụ mọnkụ maka na ejiji ya ka eji mara ndị mọnkụ eziokwu abụ mọnkụ monastery monastery of Our Lady of the Angels Cistercian monastery Cistercian Abbey Nsugbe ee eh, ndị na-ekiri anyị ụlọ afọ na mụ na mọnkụ nọ nso ana m emetụzi mọnkụ aka kịta so na ejebego m hmm? ka na ọ na ebe ahụ pebe arụsị ee eh? ịfụgwu ya na mọnkụ ka m na-emetụ aka na-emetụ ya aka uru na evu ọkụkọ eje n'alụsị anyị bịara ụnyaahụ wee fụ na na arọpụtara ofu onye n'ime unu ka ọ bụrụ onye nlekọta nke a na-akpọ abọt so ndị mmadụ wee ju anaghị enwe aṅụrị ma ụmụaka ma okenye so anyị nekwa anya fụ na unu nwa na-enwekwazi aṅụrị ma mgbe unu na-abịa na-ekene ya na-eke isi rings and the hair so o wee bụrụ ihe ọṅụ so anyị wee na-asị kegasịa ihe unu furu unu ji wee rọpụta father Marius Okoye ka ọ bụrụ the first abbot of this eh, monastery at Nsugbe onye ọbụla nwere aṅụrị nye eme mmemme e mana ihe kachasị mkpa otu si esi eji ihe anyị furu ọ bụrụ azụ a ga-agwa gị na ọ bụrụ mmadụ na-ahụ ọ chukwu na-ahụ even yesterday mgbe ọ na-enye vote of thanks ya nwanyị na onwe ya si he is not worthy during the election nke abụrụ nke a na-eme campaign <laughs> nti ota ota ese mi no and then me a campaign cha cha cha just according to the way the holy spirit has decided ọtan kọ ese mi ọbụrụ ihe anyị ga-eme ihe anyị ga-asị ọ onye aka anyị chọrọ ebe ebe ahụ mba we have to be docile to the holy spirit anyị na-ekpere ekpere mmeri novena na chukwu na ihe anyị chọrọ ime tiri aka gị họpụtara anyị onye ịchọrọ n'iru anyị wawo mmadụ anyị nwere ike so onye a is not worthy mana chukwu o nwere kwuwe si na ọsị na onye a ọ chọrọ ka obi mma nwere otu si n'ebe ebi so during that time ọ dịrị anyị ọgụ is not easy for us we were praying god who do you want to lead this monastery at this highest status we are maka ọ bụrụ ihe ụmụ so we prayed chukwu n'onwe ya everything was just successful the himself, I'm sure now you're on the HQ and now you're on Kagi, I got less as well. Okay, but when you when you guys are still not mad, I mean, in a kid, in a kid, it's after the election. Then, when they make the final pronunciation that this is the permission, this is our output, then everybody just accepts it as way. So everybody just did the voting, cast his votes for him in his house. by the grace of God it was successful and was elected as the abbot of the monastery. So it's a thing ekpere unu nwa bụ ndị otu ya na-ekpere ya n'ọrụ a ọ banyere? Ọrụ a bụrụ ọsọ ọrụ ya, ọrụ a nwere onye ọbụla <laughs> maka onwe ka o si mechita ọdụ a ga-akpọkwa ya na ọwa abụọ ma na anyị ncha so anyị na-ele ya anya anyị na-enekwa anyị onwe anyị anya so ihe ọbụla ọ chọrọ ime at least nke ya bụ na ọ ga-eme ka anyị ma nekwa nekwa nekwa anyị nyere anyị nyere aka n'ekpere anyị nwa anyị kwa ka bụ nwanne anyị ọ maka ya bụ ime anyị ka anyị asị họpụ ya ka ọ bụrụ hapụbọchị anyị so anyị na-ekwesị ekwetụta maka ọrụ abụrụ obere ọrụ asị tuwo mmụọ isi ebe mmụọ isi expected hmm. iwuru sekere ọnwụdọrọ chukwu kenye gị ewezi abọchị ịfụ na o ji kruzi ya n'aka ọdụka bishọp ọ bishọp ka ọ bishọp monas nke anyị ebe so anyị na-ekpere ekpere ka chukwu nyere ya amara ihe ahụ chukwu chọrọ mepe na monastrị ka chukwu nye amara ya ka onye ọbụla ọrụ otu bishọp si ya anya obi anyị obi a ebe a oh, definitely onye ọbụla ga mana o mee ka ebe a dịka ovun and very and we believe he can do it so with our prayers and the help of your prayers also we know he's going to do the best he can as human and as who God has appointed to lead us so for him honor okay we thank you bro you're welcome yeah remain blessed thank you very much yeah.

ihe a bụ nchi ndị na-arụpụtagasị mmiri ife ndị eji arụ mmiri these are the machines for the production of the pure water. Huh? So this is These are the waterproof and the machine that save the water. So we have one, two, three, four machines here for the selling. What. Igbo should join your hands together. Igbo, Igbo was never my yesterday. Igbo, Igbo, see your light now is shining. It was your. Israel is the root. Iboel. Ibo Jacob is your father. Iboel. Let us come. together. And let us share together. And let us join together. ụmụ arụ ịbụ ụmụ eri ịbụ ụmụ igbo anyị bụ igbo biko bịakọtanụ ka anyị jikọ ọnụ n'igbo e. Igbos come back to their creator igbo e. Igbos come back to your leader Igbo's come back to your language, Igbo. Igbo's forsake all the gods, Igbo. you. And Yes, to have yourself. Mm-hmm. Yes, to have you here. Mm-hmm. Yes, to Alabeus. Yes, to Abib. Yes, to Abidan. Yes, to Abiel. Yes, to Abieza. yesu abinai yesu abijan yesu abiram yesu abisheu yesu abidai yesu abidai yesu abitu yesu abitu yesu azez. Yesu, Elifa. Yesu, Elifalet. Yesu, Eliel. Yesu, Gadea. Yesu, Hanai. Yesu, Hanatan. Yesu, Jehozadak. Yesu. Shama, Yesu, Jehovah Isikenu, Yesu, Jehovah Jireh, Yesu, Jehovah Nisi, Yesu Morokuti Igbo, Yesu Akamebere Igbo, Yesu Eze ụmụ mmụọ Jesu obi ịhụnanya Jesu ọtụmọkpa kacha ọtụmọkpọ Jesu ọkụ na-enwu na mba niile Jesu ike kacha ike niile Jesu chi kacha chi niile Jesu aka kpụrụ ndụ niile ụmụ Igbo ka anyị laghachikwuru iji nwe ndụ anyị ọ bụ Jesu Jesu Jesu Jizọs Jizọs mee odogwu n'agha mee papa karịrị ya papa karịrị ya emetụ gị ezi nna m papa m ọkwa gị bụrụ onye je m gị na agbaghapụla agbaghapụ We are ready, active. We are all our one people. We are all our family. The Jack Movies International present to you. Behind the microphone is Prosper Ibama, Okoro Okoro. Okoro Odemgbugbo Emile. Ọ bụ ya na-akpa aka n'igwe. Daalụ.